Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 2, Dialogue for Listening. Ị bịara? Ee, kedu? Ọ dị mma ahụ gị a? A dị mma. Olee Anyị dị mma. Ije ọrụ? Ee, ọrụ. gị na ole ebe ije eje m ahịa ọ dị mma jee otu ọma Dialogue for practice with build-ups. Ịbịa. Ịbịa. Ịbịala. Ịbịala. Kedu? Kedu? ekedo ekedo ọ dị mma ahụgha ọ dị mma ahụgha otu otu olee otu olee otu unu unu adị mma olee otu unu dị adị mma olee otu unu dị anyị anyị anyị dị mma anyị dị mma ọrụ ọrụ ije ọrụ ije ọrụ eje m ọrụ eje m ọrụ nwa nwa gị nwa gị nwa ebe ebe olee ebe olee ebe gịnwakwani olee ebe ije gịnwakwani olee ebe ije eje m ahịa eje m ahịa jee jee ọma ọma, ọ dị mma jụ oche ọma, ọ dị mma jụ oche ọma. Dialogue for practice without build-ups. Ị bịala? Ị bịala? Ee, kedu? Ee, kedu? ọ dị mma ahụ gha ọ dị mma ahụ A adị mma olee otu nụ dị adị mma olee otu nụ dị anyị dị mma anyị dị mma ije ọrụ ije ọrụ ee eje m ọrụ ee eje m ọrụ gị nwakwana ole ebe ije gị nwakwana ole ebe ije eje m ahịa eje m ahịa ọ dị mma jee otu ọma ọ dị mma jee otu ọma Dialogue for Comprehension. Ị bịala? Ee, kedu? Ọ dị mma ahụ a? A dị mma olee otu nụ dị? Anyị dị mma. Ije ọrụ? Ee, eje m ọrụ. Gị nwakwana olee ebe ije? Eje m ahịa. Ọ dị mma jee otu ọma. Drill 2.1 Additional Useful Greeting ịrụ ọrụ ịrụ ọrụ ịrụwana ịrụwana unu arụwana unu arụwana iri nri iri nri iriwele iriwele unu eriwele unu eriwele akwụkwọ akwụkwọ ịgụ akwụkwọ ịgụ akwụkwọ ịgụwala ịgụwala unu agụwala unu agụwala ide akwụkwọ ide akwụkwọ idewele idewele unu edewele edewele ị gawala ị gawala unu agawala unu agawala ijewele ijewele unejewele unejewele ire ire irewele irewele unerewele unerewele ịzụ ahịa ịzụ ahịa ịzụwala ịzụwala unu azụwala unu azụwala isi nri isi nri ishiwele ishiwele Unu eshiwele? Unu eshiwele? Nkwụ. Nkwụ. Ịkụ nkwụ. Ịkụ nkwụ. Ịkụwala. Ịkụwala. Unu akụwala. Unu akụwala. iku mmiri iku mmiri ikuwele ikuwele una ekuwele una ekuwele akwa akwa ịsa akwa ịsa akwa ịsawana ịsawana unu asawana unu asawana ịṅụ mmiri ịṅụ mmiri ịṅụwana ịṅụwana unu aṅụwana unu aṅụwana imewene imewene unu emewene unu emewene ịlọ ịlọ ịyọ ịyọ ịyọla ịyọla ịlọla ịlọla unu alọla unu alọla unu ayọla unu ayọla ị ị bịala unu abịala unu abịala Drill 2.2 Substitution Drill on Greetings Part A Ịrụwana iri iriwele ego egowala ide idewele ịga ịgawala ije ijewele ire irewele ịṅụ ịṅụwana ime imewene ịzụ ịzụwala ịsa ịsawana ịkụ ịkụwala iku ikuwele ishi ishiwele Ịrụ rụwana Part B arụwana iri unu eriwele ego unu agụwala ide na-edewele ịga unu agawala ije na ire Nerewele. erewele ịsa na asawana ishi unu eshiwele ịkụ unu akụwala iku unu ekuwele ime unu emewene ịrụ unu arụwana Part C. Idewele. One starting to go. Ị or Ị jewele? one buying, Ị zụwala? one tapping wine, Ị kụwala? one selling, Ị one working. ịrụwana or imewele one cooking Ishwele, one dipping ikuwele one drinking ịṅụwana one washing ịsawana one reading ịgụwala one doing something imewele one eating iriwele one writing idewele Part D. Unu agawala? People buying. Unu azụwala? People selling. Unu erewele? People working. Unu arụwana? Or Unu emeghene? People cooking. Unu ehiwele? People washing. Unu asawana? People tapping wine. Unu akụwala? People reading. Unu agụwala? people eating. Unu eriwele? People writing. Unu edewele? People starting to go. Unagawala? Or? Unu ejewele? People dipping. Unu ekuwele? People drinking. Unu aṅụwana? Drill 2.3 Phonetic drills on vowels. Part A. O initially. Obi. Obi. Obodo. Obodo. ofe ofe ogiri ogiri oge oge ohere ohere ohi ohi okoro okoro oke oke ole ole orio orio oshishi oshishi otu otu otu otu ovu ovu owere owere oyi oyi oji oji oche oche ocho ocho ogwe ogwe okwu okwu onye onye Part B Oh, finally Biko biko Igbo Igbo Izo izo ijo ijo uyo uyo moto moto ìsán ìsán. Part C. Ọ initially. Ọbụla ọbụla ọbịa ọbịa ọrụ ọrụ ọgọ ọgọ ọha ọha ọhịa ọhịa ọjị ọjị ọjọ ọjọ ọkụ ọkụ ọkụkọ ọkụkọ ọlụ ọlụ ọma ọma ọnụ ọnụ ọpara ọpara ọrụ ọrụ ọsọ ọsọ ọwụla ọwụla ọzọ ọzọ ọgwụ ọgwụ ọkwụrụ ọkwụrụ ọnwa ọnwa Part D or finally ịbọ ịbọ Ịhọ ịghọ ịkọ ịkọ ịlọ ịla ịna ịna ịkpọ ịkpọ ịya ịya ịchọ ịchọ ịcha ịcha Drill 2.4, phonetic drill on consonants. the sound Bekee, bekee. Biko, biko. ibia, ibia, ibo, ibo, Aba, aba. Abụọ, abụọ. Obi. obi obodo obodo ọbụla ọbụla ụbọchị ụbọchị ebe ebe Now the sound P. Eba. Eba. abha abha ọbịa ọbịa ube ube now the sound ịgba ịgba igbu ibu, agbọnọ agbọnọ ugbu a ugbu a ụgbọ ụgbọ egbe egbe igbo igbo Igboro, igboro Now a few contrasts of the three sounds. Ịbịa, ịba, ịgba, aba, aba. agbana ebe egbe End of Unit 2.